ọma ezinụlọ kara m na nka a sị m abịa kara unu he laa m nkechi bịara bịa gwa m si lad nwanwe nwanwe lad kajukwala na ọbịa la ekwesịla ịlụ ije edi lọbụsala dị sonye dị ihe datọfere lọkọ na nwakatịrị enweghị agwa ọma nwakatịrị bụ asaa mpete nwaanyị mara mma ihu nwakatịrị nwere agwa ọma hụ ụzọ ya ọkụfee ego nwaka meriri ahịa mere ya ya ya owere ya nye nwatakịrị magbara mma ahụ masịkwana ta ntị ịtụ ọnụ n'okwu a lekwana ma ada onye nchọwa nwaanyị ọ bụla ada onye nchọwa nwaanyị unu bịa beleni ya ee ebele onye ụwa mara ezigbo mma leenụ ebele onye ụwa ma gbuo onwe ya la mma leenụ nwatakịrị nwatakịrị mara ezigbo mma leenụ ọdụ onye ke nwatakịrị ejiri eyi traụza nwatakịrị iyi skwasike dada tọn onye shi ụta ngwa m hụ hụ ụtọ onye shi ọnụ nwatakịrị m tanwodnada eh, lele gbasa mpịtị biko nu unu bịa bịa enyere m aka tada nkechi kpubiri m lụọ ọ bụ ma mere ebele onye ụwa alụbele di ị nụla ta ebele onye ụwa lụfụkwanụ di lụfụkwanụ di taa nwa amachị sila mmanụ nri la groundnut oil la rice wela ihe ndị ọrụ niile m ga-eketala amaala ta nwe ike kete achọrọ m ta nwe ike kete nwoke na alụfu digbo edeghị hụ ma ị ga-akụọrọ n'ụwa ọṅụ ee ma kwụrụ ụgwọ isi ya ma akwụkwọ isi ya dịka gbasara m he ma enyere anyị oke ndị amaala ma erie hishi ọnụ laa ka m ga-agbasara ndị nwe nwa ma kwụrụ ụgwọ isi ma kwụfu ụgwọ isi anya gweka anyị ndị amaala anyị erielala mgbanụnụ biko nyere m n'aka